Learn Igbo verb isi nri in present tense. Igbo, English. 1. one sentence says, Ana m esi nri ugbu a. Ana m esi nri ugbu a. Meaning, I am cooking food now. M na-esi nri ugbu M na-esi nri ugbu a. Meaning, I am cooking food now. Remember, anam is I am. Mna is also I am. M I. M, M means I. M. Ọ na-esi nri ugbu a. Ọ na-esi nri ugbu a. It means He or she is cooking food now. Remember, or is a pronoun in Igbo. You call it Nochiaha. It represents he, she, and it. Ị na-esi nri ugbu a. Ị na-esi nri ugbu a. Ị means you. You are cooking food now. na-esi nri ugbu a ha na-esi nri ugbu a they are cooking food now ha na-esi nri tata ha na-esi nri tata they are cooking food today unu na-eshi osikapa taa unu na-eshi osikapa taa meaning You people are cooking rice today. Remember, eshi and the esi, just the same thing, just different in dialect in Igbo. Nne m na-esi nri anyị ugbu a. Nne m na-esi nri anyị ugbu a. My mother is cooking our food now. Mm? isi nri n'oge dị mma isi nri n'oge dị mma to cook on time is good ego na-esi ji ego na-esi ji ego is cooking yam ha na-esi ofe ọha ha na-esi ofe ọha meaning they are cooking ọha sup ndewonu ka emesie ndewonu ka emesie hello goodbye like and share our videos subscribe to our channel guys bye